ụmụnne n'ime Chineke ka udo nke Chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwaanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke Obichukwu Tony Eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life wọd redio ministri akara ndị baptizim Missionary Association nke mba Afrịka gba ọ bụkwa site n'ime ologo eru nke dị n'ime obodo na steeti ka ozi ọma si eru nso n'ogodo ugbu a ka Chineke wụkwasị anyị ngozi pụrụ iche mepe anyị isi obi anyị gbakwana anyị ume n'ụbọchị nke taa ka anyị hụta ịdị mma ya na ntụkwasị obi ya dị kwesịrị ekwesị ụbọchị nke taa n'aha aha jizọs kraịst bụ onye nwe anyị anyị ga-aga n'iru ileba anya na akwụkwọ nsọ agbamume nke chineke iji wee gozi ya n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ jemis akwụkwọ jemis isi nke mbụ ga-agụ amaokwu nke iri na isii na amaokwu nke iri na asaa akwụkwọ james isi nke mbụ amaokwu nke iri na isii na nke iri na asaa ọsị unu ekwela ka eduhie unu ụmụnna m ndị m hụrụ n'anya ezi onyinye ọbụla na ihe ọbụla zuru oke nke e nyere enye si n'elu bịa ebe o si n'aka nna nke ihe ebe o si n'aka nna nke ihe rịdata onye ọgha ụgha ọbụla na-apụghị ịdị n'ebe ọ nọ ma ọ bụ onyinye nke nchigharị na-eweta ka chineke gọzie okwu nke a ka ọ gbaa anyị ume nyekwana anyị ezi ndụ dịka wee kwesị n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emee n'ịga n'elu ihe a ga-eji wee mere isi okwu ga-abụ ezigbo onyinye si n'aka chukwu ezigbo onyinye si n'aka chukwu a na-enye onyinye dị iche iche ndị mmadụ na-enye ndị be ha onyinye nwere ike site n'aka onye kere anyị wee bịa sitekwa n'aka nne ma ọ n'aka nna si n'aka enyi ma ọ n'aka ndị ikwu na ibe ụfọdụ onyinye na-enwe ihe agbakwunyere na ya ụfọdụ na-enye inye ha ha nyeghị ka oyi abụ mbọsị ha ya enwekwa mmemme ma ọ bụ ihe dị aṅaa gị onye ha ụfọdụ na-enye maka na usi ha n'obi wee pụta ụfọdụ na-enyekwanye ka ndị mmadụ kọọrọ ha aka mana ilezi anya ụfọdụ onyinye ziri ezi ụfọdụ onyinye ezighi ezi lee n'ụdị onyinye n'ụdị aja Ken nyere Chineke nke na-esi gị n'obi pụta, ị na-ewe iwere ọ bụrụ na ha ewe hapụ ya ma ị eji amanyere nke Bel onye letụrụ anya n'ala onye wedara anya n'ala wee chọọ gịnị na-amasị Chineke gịnị ka o ji abụnyere Chineke ọ kpalie mmụọ ya elu ma ọ kpalite obi n'elu etu ka ụfọdụ ndị mmadụ si onyinye na-enye gị enye wee were ọ bụghị na ha wee hapụ ụfọdụ ihe n'ezi ka ha wee gosi gị ịfụnanya ka na gosi gị na onyinye nke a si ya n'ala ala obi wee pụta ezigbo onyinye anyị na-akọ n'ụbọchị nke taa si aka chineke were abịa ile anya fụ na onye nke chineke adịghị onye nke ekwensu onye na-ekwensu bụ weta isi bịa were isi ekwensu chunye gị onyinye ego ịmana ya achụrụ ya aja ịchụ ha aja ọbara nke egwu maọbụ nke atụrụ ọ na-aṅa nke mmadụ tụmadị etu ọbụla osi wee dị na ihe o kwesị na n'ihe ọbụla etu isi chọọ inwe ego dịka ọ bụ ndị na e, ndị chọrọ ịdị ike ma ndị chọrọ inwe ego nke ịkpafu ọbara efu na a na-abụzi a anazi ọbara nke ewu ma ọ bụ nke atụrụ a na-agafe nke ahụ agafe na-anazi nke nnazi ọbara nke mmadụ ka ha wee chụọ àjà nke ya eme ka na bụ ihe kwudosi ike ọ bụrụ gịnị iweta isi bịa were isi akpafu ọbara nke na-enweghị ihe o mere maka gịnị na-achọrọ ịnata onyinye nke ekwensu nke na-ala n'iyi nke anaghị eweta udo nke anaghị ewetakwanye ndụ ebighị ebi mana lekezie n'anya ka efuzi ụdị onyinye nke chineke nyere anyị ọbụla dị site na nwa ya bụ jizọs kraịst onyinye nke pụrụ iche n'ihi na akwụkwọ nsọ mere mara ọ sị na chineke hụrụ ụwa n'anya karịsịa o wee nye anyị naanị otu nwa ya ka o wee gbapụta anyị na njọ ka o gbapụta anyị na mmehie ka onye ọbụla nke tụkwasịrị obi na onyinye nke a ka ọ ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi lekene anya ụdị onyinye a onyinye nke napụrụ chineke ihe niile onyinye nke site na n'ịfụnanya wee bịa onyinye nke sitere na uru ịdọta ịkpọghachi mmadụ azụ na mmehie onyinye nke pụtara na ka udo dịrị n'etiti mmadụ na chineke onyinye nke na-eweta ka mmadụ na chineke bụrụ otu n'agbanyeghị mbibi nke mgbe ochie o ihe ndị a niile anya wee nye anyị onyinye nke ihe eme ka obi na-asọ ụsọ n'ebe anyị nọ ka anyị nwee obi umeala ka anyị nwee obi iji wee na-efe ya ofufe fụrụ onyinye nke a pụrụ iche onyinye anaghị eweta mgbakasị ahụ onyinye anaghị eweta ọbara mgbali elu onyinye anaghị eweta nyanya kama ọ na-eme ka anyị pụọ n'uru onyinye anaghị ewetakwanye ọnwụ ma ọ bụ mfu kama ọ na-enye anyị ndụ onyinye a na-atụkwasị udo n'elu udo ebere n'elu ebere amara n'elu amara onyinye a nke jizọs kraịst chineke nyere na-eme ka anyị pụọ n'uru na-eme ka anyị nwee nwere onwe na-akpọkwara anyị ndị bụ ndị nke karị ndị mmeri ịnatagwo onyinye a onyinye pụrụ iche onyinye adịghị enwe ihe eji agbanyere ma ihe eji agbakwere ya onyinye nke na-eme ka mmadụ kwudosie ike onyinye nke na-eme ka mmadụ nwee nkwuwa okwu onyinye nke na-eme ka mmadụ ghara ịnọ n'ọnọdụ ihere n'ihi na onye ọbụla natara onyinye a ma onyinye a bịakwutere ga na-etegharị egwu ọṅụ wee mgbe ebighị ebi otu nwanyị ajadi di ya nwụrụ anwụ ka naanị otu nwa nwoke ọ mụtara nkwaranị e wee bụrụ ozu nwata wee na-aga ka eje lie nwaanyị a wee bụrụzie onye nke na ihe akwụchago ya ncha etu o siri okwu o nweghịzi olileanya ọbụla di ya nwụrụgo otu naanị nwa nwoke nke ọ mụtakwara amụgo wee tizie nwaanyị a n'ụzọ eji eje na ala ala ka ha na-agabe n'ụzọ onyinye a wee gabata ha na isi ụzọ bụ jizọs kraịst ka o lere anya wee fụ nwaanyị a eweburu igbe ozu nwaanyị nwoke wee na-achọ ije eli jizọs wee si ya nwaanyị ebewala akwa hichaa anya mmiri dịka o si agwa ọtụtụ n'ụbọchị nke taa dịka osi agwa ọtụtụ ndị mmadụ n'ụbọchị nke taa tinyere gị onwe gị na-ege ntị hichaa anya mmiri ya bela akwa wekasị nwaanyị obi wee bikwasị aka igbo ozu wee kpọlite nwata anwụrụ anwụ nwata nwoke anwụrụ anwụ si ya bilite o wee bilie n'ọnwụ kpọrọ nne ya n'ihi gịnị lekene ụdị onyinye a onyinye a abatagwo na ndụ gị taa wee na-akpọlite ihe ọbụla nke nwụrụ anwụ ihe ọbụla nke ekwensụ ripịara ihe ọbụla nke mebiri emebi ihe ọbụla nke na-adịkwaghị ndụ ọzọ bilie n'ụbọchị nke taa n'ebe ọbụla n'aha jizọs ekwena ka eburu na emeri n'agha n'ihi na jizọs akwụ ụgwọ mmehie n'ihe ndị a niile bilie kwudosie ike gị na-ege ntị ekwela ka emerie gị ị nabatago onyinye a ọ bụrụ bụ onyinye a ohere a dịrị gị ịnabata onyinye a n'ihi gịnị o si n'aka chukwu abịa ọ dịghị agharịpụ ma ọlị ọ dịghị emebi emebi etu ọ dịrị na mbụ etu aka na-adịgide ka ọ dịrị lota etu aka ọ na-adịgidere mgbe ebighị ebi welata isi n'ebe ọ bụla ị nọ nabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ị ga-afụ mgbanwe pụrụ iche n'ime ndụ gị ị ga-afụ ndụ n'elu ndụ n'ihi na ndụ nke ị na-ebi na-enweghị jizọs kraịst abụkwa n'ezi ndụ mana ndụ n'ime kraịst ga-eme ka ị pụọ n'uru ga-eme ka ị bie ezi ndụ ga-eme ka ị biri n'eziokwu n'ihe na ụzọ ezi omume ụlata isi n'ebe ọbụla oge odibo aka dịrị chineke chukwuma onye pụrụ m ihe niile onye ike niile dị n'ogwe aka ya lee ndị ọrụ gị ndị a ndị nụrụ okwu gị wee were okwu wee bịa ịnabata jizọs kraịst dịka nwe ha na nzọpụta ha ka ha wee bie ezi ndụ ka ha wee nara onyinye a nke pụrụ iche onye nwe anyị kagbu n'afọ ha n'akwụkwọ nke ọnwụ debanye n'afọ ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke n'ala eze gị mgbe ị ga-abịa kpọrọ ndị gị ma ọ bụghị ekwe n'ọnwụ onye nwanyị anyị mee ka ha bụrụ ndị nke jidesi onyinye ike wee ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ekele dịrị chineke n'ihi na o megoro ebere n'ụbọchị nketa wee nabata onyinye nke pụrụ iche mata na oziọma na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbaama ma ọ ajụjụ na okwu kasị obi unu ga-enweta n'igwe okwu 005671943 ma ka na 08132900111 ka udo nke Chineke na amara ya jidesi unu ike site n'ugbu a ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen